ndewonụ tata ụmụnne m ụmụ ọma ụmụnne m ọma ndewokwanụ tata bụ oye nya ka m kwesịrị ịbịa nyaa bụ eke mana ebughali m ebughali maka ife etu ọnọdụ si dịlụ m nyaa wee sị ka ịbịa tata tata bụ oye bụrụkwanụ ụbọchị nke ịsaa gbalụkwanụ m onwe bụrụkwa n'ụbọchị nke a n'ime ọnwa Ajanị ozi njibịa tata bụ ekene ọnwa Ajanị ekene Ajanị na onye mụta Igbo ọmụta ife niile onye maala Igbo amalụgo ife niile tata ka anyị ga-abịa na-egbulikwa na-egbulikwa ozi a anyị ji bịa maka na ozi anyị ji bịa dịka etu m si ekwu ebe anyị si bịa eteka mana ebe anyị si bịa dị nso ka ọ dịkwa ka ebe a na-eje eteka mana ebe a na-eje dị nso okwu a bụ okwu inu bụlụ okwu iji maatụ bụlụ okwu iji zie ozi maka ifi ndị ebe anyị bụ daalụnụ ekene ọmanụ n'ibido n'ịmụ ọkwa nke tata maka ifi na abịalụ m oge njipụta tata na unu afụgo na ọ ga-agbanitego ozi nke a m ji bịa bụ ozi dị mkpa maka ifi nke a izu na-abịanụ aga m ekwughalikwa okwu nke m na-ekwu taa izu na-abịanụ aga m ezighalikwa ozi a maka na ebe a ka mkpọrọgwụ ebe a ka mkpọrọgwụ ndụ ndị Igbo dị ebe a ka mkpọlọgwụ m na-ekwu ndụ ife m na-ekwu bụ mmụta mmalụ na amamife ndị igbo dị ozi nke a bụ ozi dị oke maka ifi nke a ka ọ ga-eji bụ na mbịa n'izu na-abịanụ aga m ezigharịkwa ozi a ka o wee nwee ike luo ọtụtụ ndị ntị maka na ama m na ọtụtụ n'ime anyị anabago maka ndị na-eje ọlụ ndị ga-eje apụ n'oge bido ọlụ echi ọtụtụ n'ime anyị anabago maka ife na ọ ime abalị n'ebe fanụ n'agbanyeghị ka anyị na-aga a sị m na onye mụta igbo na ọ mụtago ụwa onye maala igbo amalụgo ụwa nke a bụ okwu bụla ozi anyị bụ ndị igbo dịka anyị na-asụ igbo na-akpọ onwe anyị ndị Igbo nke a na-asị na-ezikọ na anyị kwesịrị ịma ife niile na anyị kwesịrị ịma ụwa maka na-etu m si kwụsị na onye mụta Igbo ọmụta ife niile onye mụta Igbo ọmụta ụwa nke a pụtara na anyị bụ ndị Igbo kwesịrị ịmụta ụwa na anyị kwesịrị ịma ụwa na anyị kwesịrị ịma ife niile mana dịka etu o si dị nke tata ọ bụrụ eziokwu maka na anyị dị ka ụgbọ na-aga njem anyị dị ka ụgbọ na-aga njem wee jefie ụzọ anyị dị ka ụgbọ na-aga njem jefie ụzọ n'ezie n'ezie ọtụtụ n'ime anyị dịka ndị Igbo anyị bụ ọ fịala ya arụ ịmazi ebe anyị si wee jefenya bụ ụzọ ọ na ya arụ ịmụ ebe anyị ga-esi wee bido wee jegharịkwanya bụ ụzọ maka na onye mụ ebe ọ nọ jefe ga-ama ebe oge ma ọ ga-anaghachi azụ wee bidokwa n'isi ka ọ ga-ebido na-aga n'iru wee chee ebe ọzọ oge ga-egbura wee jebekwa ebe ọ na-eje ozi nke tata ozi tata gbasalụ Atụmatụ nke nwa bekee na-akpụ sayensị: Mara ife niile, mkpùghe ife niile, saghee saghee ife niile ana m ekwu na nna ezite ozi na-asị na onye ọbụla ghọtala ọtụtụ ife anyị na-akọwa site n'ibidoli na mbụ etu a sị na-akọ na onye onye mụtara igbo dịka nwa bekee si kwu na amamife nke a na-agụta n'ụlọ akwụkwọ na etu nwa bekee si tụsa ụwa nọọ dị 360 degrees ya bụ nọọ ife gbalụ gburugburu atụsala atụsa 360 degrees. mana ọtụtụ n'ime anyị na-eje ụlọ akwụkwọ gụọ ofu digri pụta sị na anyị ma ife maka na etu nwa bekee si gbulisi akwụkwọ na amamife mana igbo ife niile chekọtala ọnụ ya bụ na ofu ụzọ ofu ụzọ isi bụ onye bụ onye amamife nke pụlụ iche bụ ịghọta igbo ịmata igbo dịka nwa bekee si bịa nye anyị mmụta nke ọ na-akpọ nke ọ kpọlụ edukeshọn edukeshọn nke bụkwanụ n'asụsụ nwa bekee nke a na-akpọ latin ifenya bụ edukeshọn na-akọwa bụ okwu a dị okwu dị na okwu mkpe na abụ edu and sere na ife ọ na-akọwa bụ na edusere na ife a na ife mmadụ ife mmadụ ife onye nkụzi na-akụzilu nwata ma mmadụ bụ ife onye afụ ma ama ife na onye afụ n'ime ka onye nkụzi na-akpọpụta n'enyinyo m na Facebook ọ nwere ife edemede ndị gbasalia ndị nwere ike nwee ike jee gụkwa ọzọ na mgbe onye nkụzi kwụ na-akụzilu mmadụ akwụkwọ na ife ọ na-akụ na ife ọ kwesịrị ma isolu ya bụ asụsụ bụ edukeshọn nke si from educare edusere nke bụ latin na ife ọ na-akọwa bụ na onye afọ na-ewepụta ife nke ịma ama ife nke ịma ama ka ọ na-akpọte n'ụla na-ewepụta ewepụta mana anyị ma etu akwụkwọ anyị na-agụ na mpaghara ụwa anyị nke nwa bekee keghalịlụ maka na nwa bekee keghalịlụ ụwa anyị ekeghalị o keghalịlụ ụwa anyị dịka ndị igbo o keghalịlụ ụwa anyị dịka ndị oji ya ka o ji nye anyị afa dị iche iche ya ka o ji baghalie anyị afa ya ka o ji baghalie obodo anyị afa ya ka o ji baghalie ụwa anyị afa wee nye anyị akwụkwọ nke na-abụrụ ozi ka ọ wepụta amamife nke nọ n'ime anyị akwụkwọ nwa bekee nyere anyị bụ ka onye anyị amamife nke dị na mpụta nke ọ na-etinye n'ime anyị etinye nke a na-akọwa na ọ bụrụ ife anyị ma ka anyị na-eji iwelite wee ọ n'ọbụ ife ọfụ ka a na-enye anyị onyinye nwa bekee nyere anyị n'ịkụziri anyị akwụkwọ nke anyị na-amụta n'aka ya bụ nke ga-eme ka ndụ anyị anyị dị mgbe a mụrụ anyị amụ mgbe anyị toro anyị eto na mgbe anyị na-anwụ ka anyị bụrụ ndị nke ndụ anyị bụ nyanwa ka ọ na-abalị ụlọ ọ bụrụ anyị ka ọ na-abalị ụlọ akwụkwọ na amamife nke bụ ezigbo amamife bụ nke ga-eme ka mmadụ baala onwe ya olu onye afọ ga-abala onwe ya ulu baala ezinụlọ ya ulu baala obodo ya ulu baala ụwa ya ulu maka gịnị na akwụkwọ nke ọ na-agụ bụ akwụkwọ nke gbasara ya ọ dị ka ebe m nọ kịta nwa bekee dị arọ ili na ise na-eje akwụkwọ ọ ma na ọ gụsịa akwụkwọ ọ bụrụ na ọ dị arọ na asatọ bụrụ na ọ dị o ruo arọ na ịtọ wee gụsịa akwụkwọ ife ọ na-agụla akwụkwọ ọbụla ọma na ọlụ ọ ga-alụ nọ na-eche ya eche nke a pụtara na ọ na-apụta n'ụlọ akwụkwọ ka ọ bịa baala onwe ya ulu baala ezinụlọ ya ulu baala obodo ya ulu maka na ife ọbụla ọ ga na-alụpụta n'ọlụ bụ ife ga-eme ka ife ndị a ịtọ mkpọrọ na-aga n'iru mana n'ụwa nke anyị nọ n'ime maka ifi akwụkwọ nwa bekee nyebala anyị n'ime nke bụ ụwa nke onye ọzọ anyị na-agụsị akwụkwọ na-apụta anyị nwere anemanya na anyị ama mba alụ ọnwa anyị ụlọ na anyị ama mba alụ ezinụlọ anyị ụlọ na anyị ama mba alụ obodo anyị ụlọ maka gịnị na ife anyị ji emụta abụrụ mara mara ife niile gbasara ụwa anyị site na nta akara anyị banye n'ụlọ akwụkwọ wee lue na mgbe anyị pụtara na mahadum ife anyị ji na-aga bụ mara ife niile gbasalụ ụwa nwa bekee nwa m gị akwụkwọ ee kedu ife ị na-agụ ife m na-agụ bụ ka m mara ife niile gbasara ụwa nwa bekee ọ bụrụ ife gbasara ụwa nke anyị etu akwanụ ka ọ dị n'ife ọbụla gbasara ife mụ na gị na-akpọ etu ndị mba si ebi ndụfa nke nwa bekee kpọọ kọlchọ amamife na akwụkwọ na ejemakwụkwọ ebe a na-amụta ife ife ọ ga-akụzi bụ etu ndị si ebi ndụfa usoro ndị si ebi ndụ fa nke nwa bekee na-akpọ kọlchọ ife ọzọ ọ ga-akọwa bụ usoro nghọta okike ụwa ndị afọ nke nwa bekee kpọrọ nke kwesịrị nke nwa bekee kpọrọ religion mana ife ọ kwesịrị ịbụ nọ bụ cosmology maka na nke a bụ okike ụwa na onwe kpọmkwem nke a bụ okike ụwa na onwe kpọmkwem kedu ka anyị na ụwa si wee nwee mmekọ kedu ka anyị na achị si wee nwee mmekọ kedu ka anyị si wee bụrụ mbagana n'okike ife ndị a bụ ife a na-eje n'ụlọ akwụkwọ ka amụta ịmụta ka anyị si ebe ụwa anyị si bido na etu anyị si wee nwee mbagana n'ụwa anyị ịmụta na ọ bụ etu mbaga na anyị nwelụ n'ụwa anyị ka anyị ji wee na-eso usoro ndụ anyị na-eso nke nwa bekee kpọ kọlchọ nke bụ na kosmọlọji ga-etinye gị bụnyanwa ga-afọm yo kọlchọ ịmụta na akwụkwọ ọbụla ị na-eje ịgụnụ na ife ọbụla ị na-eje ịmụta n'ụlọ akwụkwọ site na mgbọsị nwata balụ nta akara na mgbọsị ọ pụtalụ amara ha dum nke na-ezikọ na mgbọsi amụlịa wee lue na mgbọsi ọ ga-ana n'ihi n'ebe ọ nọ na ife niile ọ ga-amụta bụ ife gbasalụ etu ọ ga-esi wee wepụta enyemaka ga-enyelụ nyanwa ezinụlọ ya ngwulie na uwe ya aka kafa wee na-aga n'iru so ife ndị a bụ ife ịtọ ọnụ ejem akwụkwọ n'ụlọ akwụkwọ adịrị iche na amamife gbasara okike nke anyị na-afụzi tata site n'anya nwa bekee nke nwa bekee kpọrọ religion nke anyị mazi na anyị na akpụ ya ịka ụka na akwụkwọ nke a na-agụ a na-eje n'ụlọ akwụkwọ ka e wee gụọ ka e wee chịkọta ife ndị anyị n'ọnụ o ife ite bụ ife anyị ga-aba enebala anya anyị aghọta na asịghị nne amụọ nwa taa amụlụ gịnị ọmụlụ nwoke amụlụ gịnị ọmụlụ nwanyị na aṅụli a na-enwe na amụlụ nwa bụ gbasara ife taa na ife ite ga-eme na nwatakịrị afọ ga-enwe ike wee nyere onwe ya aka nyere obodo ya aka nyere ụwa ya aka ka afọ wee na-aga n'iru ozi anyị tata bụ ife ndị a ka ọ gbasara ya ka m ji si na izu na-abịa na aga m ezigharịkwa ozi a ka o wee luo ọtụtụ ndị ntị tata anyị ga-eneba n'anya na mpaghara agụmakwụkwọ amamife na mmụta nke ndị Igbo na-akpọ atụmmụọ, atụmmụọ na mee ka afọ n'anya atụ na-enye gị fiziks na kemịstrị atụ na-enye bụ dịka etu nwa bekee si akpụ ya n'asụsụ nke nyanwa fiziks na kemịstrị mee ka afụ n'anya na-enye gị mekanik mana ebe ọ gbasalụ na nke nwa bekee maka ife na owu igbo bụ ụwa nke mile emiri nne uwe igbo mile dị omimiri nne ife anyị ga-akọ tata ga-agbasa quantum physics and quantum mechanics fiziks, so anyị nebalụ fiziks anya ọ ga-agba ọ ga-adị omimi karịa fiziks nke anyị na-eje amụta n'ụlọ akwụkwọ maka gịnị na ife ọbụla igbo na-akọwalụ gị ga-ebu ụzọ gbado mkpọrọgwụgwụ na chi ọ ga-agbado mkpọrọgwụ n'okike tata bụ atụ mmụọ na mee ka afụ n'anya ka anyị ga-eji wee kọwaa ife niile anyị bidoro ozi niile anyị bido ozibe mgbosi izizi anyị pụta izi ozi a dịka m si na-agwa unu na m na-abịa izi ozi na ọ ga-ewepụta mpaghara amamife dị iche iche maka na mpaghara amamife dị iche iche ka m ga-eji wee na atụsi uwe igbo ka anyị wee malụ nke anyị ma na nke anyị na-amarọ maka na ọ dị mfe anyị ịsị na anyị ndị igbo ọ dị mfe ịsị na abụ m onye igbo mana abụ m onye igbo mana echiche m niile amamife m niile mmụta m niile onwero nke o si gbasa igbo maka ifi na ije n'ụlọ akwụkwọ wee gụọ fiziks ị gaa n'ụlọ akwụkwọ gụọ kemịstrị ị gaa n'ụlọ akwụkwọ gụọ bayọlọji ị gaa n'ụlọ akwụkwọ gụọ kwọntọm mekaniks ị gaa n'ụlọ akwụkwọ gụọ politiks and ekonomiks ha erika erika nwere ka ụlọ akwụkwọ nwa bekee ga-esi tụsala ịfa wee gwa gị etu o si wee gbasa gị gbasa gị gbasa gị n'ime ọkpụkpụ gị na ime amamife gị onwere ka ọnwa bekee ka ị gụọ religious knowledge ka ọ gwa gị ka o si gbasa gị gbasa gị gbasa ime amamife gị gbasa ọkpụkpụ gị na mkpọrọgwụ gị gbasa nne gị na nna gị na nne nne nne gị na nna nna nna gị kamụ ya ọ kọọlụ gị maka onye ọzọ gị na ya na-enwere oyilo ọ nke akpata na ọtụtụ ụmụaka anyị na-ada akwụkwọ onye dịka m dị etu a ọ bụrụ na eziokwu eziokwu na akwụkwọ anyị na-eje mmụta n'ụlọ akwụkwọ nwa bekee na ọ bụrụ akwụkwọ ebubatala ebubata dịka colonial education ọ bụrụ na akwụkwọ anyị nwa ji aka anyị wee dee anyị ga-ebugodo ụzọ wee tụsa anya wee zikọ gị ebe ọ nwere mkpọrọgwụgwụ n'okike ọ nke a bụ ebe onye dịka m nọ na-enwe nsogbu oge m jere akwụkwọ maka na onye nkụzi na-akọ m anya na ife ọ na-akọ na ọ gbasara m gwa m ka o si gbasa m gwa m ka o si gbasa m maka na ịgwa m ka o si gbasa m gwa m ka ọ ga-esi balụ m ụlọ ụgbọ afọ bụlụ m emeghe mana oge onye dịka m na-eje akwụkwọ ndị nkụzi na-afụ m ka nwa na-anụpụ isi maka na fa na-akọ mụnwa na-agwa fa na ife na-akọ na m aghọtara ya na ọ gbasara m ọ ga-agbasa gị akọ agrikọlchọ ife na-amụ gbasara anị ga-agbasa anị gị etu anị gị dị ọ bụrụ na ọ bụ e, akitekchọ ka iji ego nọ ife na-amụ ga-agbasa etu esi alụ ụlọ dịka ụwa gị si dị dịka ebe anwụ na-acha dịka ebe mmiri na-ezo dịka ebe nwelụ ebo na abọ na-arụ maka na ebe anwụ na-achara nne mmiri na-ezuru nne iweli igwe na-alụ ụlọ efu na ọ ga na-agba nchalarị nne ị ga-ama ife ị ga-eje na-alụ ụlọ ka ọ ga-abịa ịnọlụ n'ime ụlọ afọ ka ọ daa jụọ ka arụjụọ mmadụ oyi ka ọ daa dị na-enye ekpomọkụ ekpomọkụ ọtụtụ ife amụta na nwa bekee gbasara ụwa anyị ọ gbasara ndụ anyị ọ gbasara mbido okike nke anyị kama ọ ga-enye gị etu o si gbasa onye ọzọ onye kpatara na ife ọbụla ị na-agụ na ọ ga-akọwali etu o si etu Einstein si kwue ndị niile ọ ga na-akpọ afa ga-aba afa ị na-amarọ nwere ka ọ kpụọ nne nne na nna nna ya na nne nne m na nna nna m ọ ga-egbuba amamife ọ nke a bụ ebe onye dịka m nọ na-enwe nsogbu oge m pelu mpe oge m nọ n'ụlọ akwụkwọ ọtụtụ ndị nkụzi wee chi iji mkpala na-apịagbu m kama a ga-apịazi m mkpala awalụ m ọsọ ka m na-agbazi ọsọ ka m na-enwe aja afa dịka nwatakịrị a na-enwe oke nnupụ isi ọ bụrụ nọ nnupụ isi mana ife a na-akọ na mmụọ m enwere nkwekọta maka na ama m na ife a na-akọ na ọ gbapụ na gia na ọ gbasara m ya kpatara na ebe anyị na-abịa tata bụ iji atụ mmụọ nke nwa na-akpọ fiziks kemịstrị na ife ndị ọzọ gbasara ya na-etinyere n'ime sayensị ndị ọzọ anyị na-etinyere n'ime na mee ka afụ n'anya nke nwa bekee kpọọ inezi afọ ife ndị a ịta anya ị na-afụ kwantum fiziks quantum mekaniks n'izu gara aga n'ọnwa gara aga anyị n'ọnwa nke galụbifo nke gara tupu nke gara aga abịa anyị na-akọ gbasara anyị anyị na-ekwu gbasara anyị maka na tata bụ ọnwa aja anị ka anyị nọ na ya ọnwa aja anị ka anyị nọ na ya n'oge gara aga anyị kọ gbasara anyị. ọtụtụ ife ka ịkọ gbasara anyị mana ofu ife m ga-ewelite n'ife ịkọ gbasara anyị bụ na ana bụ ofu anyị si na ana bụ ana ana anyị si bụ ana ana na ana bụ ofu ofu ofu ife ka ana bụ ya bụ na mpaghara ụwa ọbụla ị ga-afụ ana anaba ana mana n'ezie n'ezie ana ị na-akpọ ịmamfụ anya ana ịmamfụ ana anya ya ka o ji wee gwa anyị sị na ana bụ nne chukwu eke nwanyị ịmamfụ anya ka nye gị atụmatụ nwa nọ n'afọ nne nne bụ nwa n'afọ nne Nwa nne bụ n'afọ nne, ọ na-afụ nne anya, ọ na-afụ iru nne, ọ na-afụ obi nne, ọ na-afụ azụ nne, ọ na-afụ aka nne, ọ na-afụ ọkpa nne, ọ da-afụ anya maka na gịnị ofu arụ ka fa na-abụ nọ mana ha fa nọ na mpaghara dị iche iche Onke nke a wetala anyị na ọnwa nke gara aga anyị kọsi ọnwa okike mgbe anyị nọ n'ime ọnwa okike ka anyị na-akọwa etu ndụ si wee gbawapụta etu okike si gbawapụta ndụ etu anyị si wee nọdụ etu ụwa anyị bụ ụwa ana ana onwero ka ijecha anya ejecha onye sila anyị na ọnwa anọ n'enu na jelụpụta anọ n'enu na ibu ụtọ anọ n'enu nke nwa bekee kpọrọ venus na nke nwa bekee kpọrọ e, e, jupita na ndị ọzọ ka fara bụ maka na ọ teka aka ị ga-efe n'elu wee gịa maka na ọ nwere etu ọzọ ị ga-esi gịa mana ndị igbo gboo ndị igbo okike fa mee ka site na amamife nke bụ atụmmụọ fiziks kemistri kwọntọm mekaniks mpaghara amamife dị iche iche ka igbo ji wee tụsala anyị waka ife ụwa ya ka fa ji gwa anyị si n'ụwa dịka ana n'ofu na onwere okewa na so ofu ka ọ dị ya ka anyị ji bido na mbụ si nwekọ igbo na chi si na anyị bụ ndị igbo bụ ụmụ atụ ụmụ atụ chukwu tata ka anyị ga-eji sayensị wee kọwatọpụ ife anyị na-akọwa ebe igbo si pụta maka na-etu a ka akwụkwọ ejemakwụkwọ mmụta si wee kwesị na ọ bụrụ na ọ na-asị gị na chukwu kee gị ọ ga-enye gị chukwu afọ ka ọ dị ka gị ọ ga-akọli gị ebe gị na chukwu asị wee malite ebe unu si nwekọ unu enwekọ n'ikwu nne ka unu enwekọ n'ikwu nna unu enwekọ na-arọ nke gara aga ka unu na-arọ E, e, e, nde nke gara aga ọ ga-enye gị nnwekọ ka ị wee ghọta ebe ị nọ ka ị wee ghọta ebe ịkwụ ka ị wee ghọta onye ịbụ ka ị wee mara ife ịbịalụ n'ụwa imenụ etu anyị si na-akọ n'ọnwa nke gara aga ọnwa okike ọ si na mgbe okike gbawalụ na ọ nọ ofu nọ na-eku ume ka nwaanyị dị ime na-eku ume ka nwaanyị dị ime mana mgbe ọ gbawa na ife na-abụ melụ anya mmụọ ịnọ na mkpụrụ ndụ anya mmụọ ịnọ na mkpụrụ ndụ nnwekọ igbo na chi kedụzi ka o si gbasanyị na anya mmụọ ịnụ na mkpụrụ ndụ n'ọnwa gara aga anyị kọwalụ etu eke si wee pụta eke ukwu si wee pụta sizie etu a na okike na-agbawa anyị wee si etu a mana mgbe anyị na-akọwa ka eke ukwu si pụta na anyị kọwaa sị na mmadụ fụrụ ife ndị a ka eke ukwu wetara ife mmadụ si e, na anya ya afụla okike mana onye a na-ekwu bụ ọmandụ ọmandụ onwe ife nọ onwe ife nọ ife afụ nwere amamife amamife na nghọta ya ka o ji mmanụ na ndụ apụtago amamife na nghọta ya ka o ji mmalụ na mmadụ agwara ya na ife ọ nke a ka anyị ji ghọta n'igbo nọ na mbido nke a ka ghọta n'igbo nọ na mbido na ndụ nọ na mbido na ọma ndụ si n'okike pụta na ọma ndụ bụ atụ chukwu ọkpọrọ ya pesin ọkpọrọ ya human ife ọkpọli abụ mmadụ n'asụsụ nke mụ na gị na-aghọta gịnị ka o ji kpọọ anya n'asụsụ nke mụ na gị na-aghọta ka ị wee malụ na ife a na-ekwu gbasara mụ na gị n'ofu a ka ife ndị a niile si pụta anyị na-ekwu anị ka anyị ghọta na anị bụ okike nke a na-afụrụ anya mana ọ n'ime okike nke a na-afụrụ anya ka nke afụrụ anya nọ n'ime okike nke a na-afụrụ anya ka nke afụrụ anya nọ ka nke afụrụ anya nọ n'ime ka nke afụrụ anya nọ dịka etu m si wee welu nne bụ nwa n'afọ matụ na mgbe nwaanyị bụ nwa n'afọ na nwa o n'afọ ma nwa o n'afọ mana nne na-eje mana ya nwa ada afụ nne mana nne mana ndụ nọ n'afọ etu a ka ọ dị mmiri nwoke ji akpụpụta nwa ife ndị a niile bụ ife dịbuli adịbu tupu mmekọta ewee mee ka fa wee wepụta mmadụ kedụzi ka na a na-afụrụ anya igbo bịakwazie gwa anyị sị na enwelu aja ana aja ana maka na owu igbo bụ owu okpukpu na-abụ aja ana anyị na-ekwu maka ya bụ nke afụla anya onwere etu ozi ị ga-esi fu ana onwero etu ozi ị ga-esi fụ ana maka na ana bụ ana ana ana bụ eje eje ya ka igbo ji wee nye anyị ọtụtụ ife dị iche iche faji enekwasị ana anya dịka nne mmiri nne nwanyị mmili ide mmiri afa dị iche iche mana nwero ka ịfụ a n'anya ife ị ga-afụ bụ mmiri ife ị ga-afụ bụ aja ife ị ga-afụ bụ osisi ya bụ na igbo na-ekwu maka aja ana igbo na-ekwu maka aja ana ife igbo na-akọwa bụ nke afụlụ anya nke afụlụ anya dịka akwụkwọ nke a m ji bụ nke afụla anya aja anị dịka mụnwa na gị nwa aja anị dịka ife nke anyị na-afụ ife ndị a niile bụ ife nọ maka na ọ bụ aja kedu ife nwa bekee kpọrọ ya mata mata igbo na-ekwu maka aja ife igbo na-agwa gị bụ mata ọ bụrụ aja luwuluwulu ọ bụrọ sọọsọ aja ka igbo na-akụ maka ya ọ sọọsọ aja ma aja ma mmiri ma osisi ife ndị a niile bụ mata nke a na-akọwa na aja anị bụ okike nke dajugolunu wee kpụọ kpụlụa bụlụ ife anya na-afụ maka na mgbe ọ nọ n'ana ebe ijeda n'ụwa ebe ịfụ na gị n'ụwa ana ofu ebe ije na n'ụwa ebe ịfụ na onwe gị n'ụwa ana bụ ofu dịka gị nwa bụ onye Igbo si na wee pụta mana ọ ebe ọbụla ije n'ụwa ka mata bụ ofu aja na dị n'iche n'iche nke akpata m sị na m ga-ezigharị ozi a n'izu na-abịanụ maka na onye ụbụlọ onye amamife ya na akarụ wee mimi ọtụtụ ozi a nwee ike ịgbagwoju anya maka na kemgbe ọ nọ na ndụ na-eto na-aghọta ụwa ife ọ na-aghọta bụ na aja anaba aja ife ọ na-aghọta bụ na aja anabụ aja aja nke ebe anyị na-azụ ụkwụ ebe anyị na akụnye nne ebe anyị na-egwu wee tinye mmadụ nie nke aba aja igbo na-akwụ maka aja ana ka anyị ghọta na ọ bụrụ ife ndị a mkpọrọ afa na ife ọ na-akọwa bụ okike ebe okike nọ wee dajụa wee kpụlụa nke bụ na anya nwere ike ịfụ anya nwere ike ịfụ dị dịka mmiri anya nwere ike ịfụ a dịka ọkụ anya nwere ike ịfụ a dịka osisi anya nwere ike ịfụ a dịka ntụ anya nwere ike ịfụ a okwute anya nwere ike ịfụ a mmadụ ife ndị a niile bụ aja ya bụ na aja bụ mata aja igbo na-ekwu igbo na-enye anyị bụ mata were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ehuru hụrụ n'anya na ịhụka ha n'anya site n'igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi dọtkọm bụ n'emume Valentine o, maọbụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ. nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com Gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị. Kedu ihe ị ga-eme ugbu a? Were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com nke a na-akọwa na aja na bụ ike ana nke pụtalụ na ndụ mgbe anyị na-ekwusị na ana na-eku ume na-eku ume na-eku ume wee gbawa ndụ pụta ife ọ na-akọwa bụ mata na ndụ apụtago maka na mgbe eke ukwu mpụtalụ gịnị ka faji kpọọ onye eke ukwu o kwuru si na ọ pụta mesịa anaghachi na mmụọ o si na mmụọ pụta ife ya bụ na o si n'ebe afụ anya pụta ife ya bụ na mụ na gị si n'ebe anada afụ anya pụta ife etu anyị na-ekwusị na anyị bụ ụmụ atụ chukwu na mgbe mbụ na mbido mbido na ndị pụtara ụwa nke anyị na fa nọrọ n'ọkpụ anụ arụ anyị nọ na fa eliri ụdị nri anyị na-eli na fa nwelụ etufa siga njem n'oge tupufe wee luo eli nni nke siri ike fa anyị nwa na-elizi kịta na o nwere oge fa na-eliru nni na o nwere oge elimnifa bụ ume ndụ na o nwere oge fa si na ume ndụ gbanwee wee si n'ume ndụ pụta ṅụba ife ọṅụṅụ si n'ife ọṅụṅụ pụọ taba mkpụrụ osisi anyị nke a bụ ife anyị kọsịrị tupu anyị wee lue n'oge anyị nọ ya kịta ya bụ na anyị na-ekwu maka aja ana na ife a na-akọ bụ maka aja bụ maka ana e, ike okike nke a na-afụ anya iweta ana ịgbakọta ịgba anị bulu iwelu anị aja anị na aja etu akpata anyị si wee nwee aja ana nke a ga-emezi fe wee nwee mmekọ nyefe ofu maka gịnị na nke a na-afụrụ anya melụ nke afụrụ anya jide nke a na-akọwala anyị na anị maọbụ ana ana dịka igbo si gwa anyị na ana na enwela ana mmụọ nwee ana mmadụ ọ bụ na ana mmadụ ka ị ga-enweta aja ana maka na mgbe ị nọ na ana mmadụ ife a na-akpụkọnye okike okike adajugo dịka etu iru ma m nọ n'iru gị o nwere okike dị anyị ma na-afụ anya maka na ọ bụrụ ife ị ga-eji anya mmadụ fụ mana mgbe ị inweta anụ arụ enweta ife ndị a niile a na-afụ anya nke a na-akọwala anyị na aja ka eji aghọta anyị o nwere etu ọzọ ndụ etu anyị nọ na ndụ nke a pụtalụ na anyị esigo n'afọ gbawapụta pụta na ndụ bụla ife amụpụtara amụpụta welụzie anya nke anyị na-afụ ụzọ welu echiche nke anyị na-aghọta ife were ụkwụ nke anyị na-aga na ife anyị nwere ife niile anyị na-afụ na etu anyị ga-esi ghọta ife ndị a niile ife okike na-enye bụ na aja maka na ọ bụ aja bụ ife eji kpụpụta ife ndị a niile onwere etu ọzọ inwe ike isi wee ghọta ike ụwa karịa ma ọ bụ n'aja ya bụ na aja ịgbakọnyela anị bụ ike anị na ndụ ike anị na ndụ mana aja abụrụ ofu anị bụ ofu mana aja abụrụ ofu anị bụ ofu mana aja abụrụ ofu nke a ka igbo ji wee gwa anyị sị na nkụ dị na mba na-eghelu mba nne ebe ọbụla ịfụrụ onwe gị n'ụwa ebe ọbụla anyị fụrụ onwe anyị n'ụwa anị bụ ofu anọ ọbụla anyị fụrụ onwe anyị ma anyị afụlia na nke a na-akpọ anị bekee ma anyị afụlia na anị ndị oji anọ ọbụla anyị fụrụ onwe anyị bụ ofu mana aja ana abụrụ ofu ife ndị a na-akọwa bụ na mata mata dị iche iche ife a na-akpọ mata abụrụ ofu ọ bụ na mata bụ ofu okike ama mpụta ọ bụ na mata bụ ofu ịma mfu ndụ anya ọ nke a ka nwa bekee ji wee nye anyị ife a na-akpọ periodic table iweghachikwa ife anyị na-akọwa kịta iweghachi azụ ịfụ na ọ bụrụ na ị na-agụ akwụkwọ nwa bekee nke etu anyị na-ekwu na ife anyị na-akọwa bụ atụ mmụọ nke gbasara fiziks and kemistri na mee ka afụ n'anya quantum mechanics mana ịbanye na fiziks and kemistri na ndị ọzọ ị ga-afụ na nwa bekee nwere ife na-akpọ periodic tebụl. amarọ afa nke a n'igbo gbaghalụnụ m mana ka a na-aga tupu ya enye aka ofu onye nkụzi amara ha dum bụ dibịa ga-enye anyị afa ife periodik tebụl bụ n'asụsụ igbo periodik tebụl ka ị ga-eji ghọta n'ezie n'ezie na aja bụrụ ofu maka ọ periodik tebụl ka iji wee nweta ee e, asụsụ dị iche iche eji kọwaa mata ya bụ na a na-ekwu maka gold na-ekwu maka silva na-ekwu maka mmili e, e, wọta na-ekwu maka oxygen na-ekwu maka hydrogen ife ndị a niile nwegbadolu akala nkefa dị iche iche ọ iwekọta nke a wekọta nke a dịka ife dịka mmili, ọ bụ na isibe mmili n'ọkụ ịfụ na mmiri ga-ekewa ife dị nye gị aja dị iche iche mmiri ga-ekewa nye gị nye gị mana ịchịkọta ife ndị a niile kewala ọnụ mekwa fafa jụọ oyi iweta mmiri nke a na-akọwalụ gị na aja abụrụ ofu kedu ka igbo si ghọta ife ndị a niile igbo ghọta ife ndị a niile maka na ọ na-agwa ya na afanwa bụ igbo bụ ndị gboo na fa bụ ndị nọ na gboo dịka etu anyị si kọ na mbido mgbe m na-ekwu mgbe m malitere akụkọ na-ekwu na na mgbe okike gbasalụ mgbe ndụ pụtalụ mgbe ee eh, oge eke ukwu pụtalụ chaa ọkụ na ọ nwere ndị fụlụ ọkụ si ee n'anya ya afụgo okike ọ dịrọ ka nwa bekee si kee nke ya si na okike nọkata nọkata si oke a kee e mmadụ obulu ụzọ kee nwoke o mesịa wepụ ofu ngwa maka na nwoke si aka kenye nwanyi igbo nọ na mbido igbo fụlụ okike na nkọwa ya ka nọ kịta anyị ji atụ mmụọ nke nwa bekee na-akpọ kwantum fiziks chemistry and kwantum mekaniks wee na-akọwa ife ndị akịta nke a kpata igbo ji wee kpọọ onwefa ụmụaka ụmụaka gịnị bụ aka n'asụsụ igbo n'ịghọta ife igbo na-ekwu n'ụmụaka anyị ga-aghọta na igbo na-ekwu maka prime modality prime modality ndị nọ na mbido mbido okike ndị si na mmụọ pụta na mmadụ ndị nọ n'anya mmụọ mgbe anya mmụọ ịnọ gbawa mgbe ndụ mkpụrụ ndụ pụtara ndị si na mkpụrụ ndụ na anya mmụọ ịnọpụta ndị a abụrụ ndị ekeghalịla ekeghali ọ ndị a bụ ụmụaka aka ka na-agwa gị ndị mbido mbido mbido mbido etu a ka igbo si wee kọwala anyị sị n'igbo so ụwa wee bịa n'igbo so ụwa wee bịa na onwere onye ga-agwa gị mbido igbo onwero nwa bekee ụlọ akwụkwọ nwa bekee ma ọ sị na ọ bụ antropology ma ọ sị na ọ bụ antiquity etusokwa ya nwa bekee si wee kọwaa bụ ụwa ya onwero ka nwa bekee wee nwee ike ịtọsa gwa gị mbido igbo maka nwa bekee ịtọsa gwa gị mbido igbo bụ nwa bekee ịtọsa gwa gị mbido ụwa maka na igbo so ụwa wee bịa nke akpata igbo ji gwa anyị si n'ọfafụlụ ọkụ si he etu aka okike dị maka na faso na mgbawa mbụ wee pụta na onwere onye nwere ike ịkwa mbido igbo ya kpata na anyị na-ekwu maka igbo anyị adịghị ekwu maka igbo ka anyị si na ọ dị arọ one dị etu a dị etu a ife na-ekwu bụ gboo na mgbe ikwudebe gboo bụ mgbe ume gị ume gị na-enwerozi ike ịdị na-ekwu oo ume gị kwụsị ikwu oo imechi ọnụ ume kwụsị isi oso igbo imechi ọnụ maka na onwero ka onye ọbụla kọwaa mbido igbo dịka etu a nwa bekee si atụsasị ife dị iche iche maka na igbo so ụwa wee bịa ọnya ka fajibụla ụmụaka ya ka nwa bekee n'asụsụ nke nwa bekee na-akpọ primodality nke a bụ nke anyị ji na-atụzi aka na igbo sitere na mkpụrụ ndụ gbawapụta igbo sitere na mkpụrụ ndụ wee gbawapụta ọtụtụ ọ ga-apụta ikwu okwu anụmasị malụ onwe gị anụmasị eriri malụ ngwugwu ngwugwu malụ onye malụ ngwugwu ngwugwu malụ onye kelee ife m na-ekwuli ife a bụ na m na-akpọte mmụọ dị igbo n'ime na m na mmụọ dị igbo n'ime ka igbo wee mmalụ ebe o si bịa mmalụ na ya bụ nwa aka mmalụ na fa bụ ụmụaka mmalụ na fa bụ ndị fụlụ mbido okike ya ka o ji si na elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee amamakwụkwọ ọbụla anyị na akpọju ụmụaka anyị ka fa na-ama ife ọbụla anyị na-akpọje ụmụaka anyị ka fa na-agụ n'ụlọ akwụkwọ nwa bekee ọ bụ na ọ tọsarọ ọ bụ na ọ tọsarọ nye gị elili etu nya bụ ife si wee kedo nya bụ nwa igbo wee banye n'igbo igbo dị ya na ụmị ọkpụkpụ banye n'ọkpụkpụ a banye na mmiri dị n'anụ arụ a ọ akwụkwọ ka ọnwa afọ na-eje ịmụ ife ọ na-eje ịmụ bụ ofufu ọ nke a kpata na ụwa nke anyị na anyị na-agụ akwụkwọ nwa bekee niile mara ha dum mana nwere ozi ife anyị na-ekepụta maka na ụmụ eke ụmụ eke kwesịrị ibe eke na onwefa mana tupu nwa eke abụla eke mala eke na-eke ife ọ ga-ama nwekọnya na eke ọ nwekọ etu ya na eke si wee nwekọ site na mbido mbido mbido mbido gboo ọ bụrụ na ọ mara ya ọtụtụ ife a na-akọ ga na-ese n'isi o nwero ka ọ bụla ife ife ọma na mmụọ mmụọ mmụọ dị ya n'ime ọ nke ka anyị ji eriri mana ngwugwu ngwugwu mana onye kelee mala onwe gị nke a bụ ife izizi igbo na-ebu ụzọ ekwu ma mgbe ọbụla nọ na-ekwu okwu wee bịa nwee nghọtafi adị igbo na-asị igbo ibie mala onwe gị mana okwu a bụ okwu bidoro na gboo site na mgbe igbo ụwa bịa ife ọ na-akọwa bụ na ife ọbụla anyị ga na-eme na anyị ga-amụ onwe anyị ọ dị atụmatụ mmadụ ise nọ n'ime ọmala onwe gị nke mbụ bụ ọmarọ nke chere na ọma onye na-amarọ mana ọ na ọma onye nke a bụ onye dịka ya bụ atụmatụ sikwu onye a ga-atụ ụjọ onye a ga-agbala ọsọ onye a ga-agbala ọsọ nke ọzọ bụ onye ọma ọma mana ọmarọ na ọma ọma na-amarọ na sorry nke ọzọ bụ ọma na ọmarọ ọma na ọmarọ onye ma na ya amarọ mgbe mmadụ ma na ya amarọ ọ ga-afọ ka a ga onye abụọ onye a ga-akụzilu akụzilu maka na ọma na ọmarọ onye ma na ọmarọ na-ezikọ na o nwelu oghele n'ime ebe a ga-akụzilie ka ife a ga-akụzilie wee bata onye nke ọzọ bụ onye nke na-amarọ na ọmarọ na ọmarọ onye nke a amarọ na ọmarọ na ọmarọ he who knows not and knows not that they know not onye nke a bụ ife ndị Igbo na-akpọ ozu maka na ọ nwere ọda atụmatụ chaa chaa nke fọdụ n'ime onye nke ọzọ na-esote ya bụ ọma na-amarọ n'ọma o nwere onye mmanụ mana ọmarọ na ọma he who knows but knows not that they know onye nke a bụ onye a ga-akpọte n'ụla onye nke a bụ onye a ga-akpụta n'ụlọ onye nke ikpeazụ bụ onye ọma mara na ụma onye ma mara na ụma onye nke a bido kụzibe onye nke a bido kụzibe mmadụ ise a anyị nele anya ọdịdị ise a anyị nele anya kịta bụ ọdịdị ise dị n'ime onye ọbụla dịka mụ na gị onye nke dị ndụ o nwere oge anyị na-amarọ chee na anyị ma nwee oge anyị ma mana anyị amarọ na anyị ma nwee oge anyị ma anyị malụ nke anyị ma ka anyị kụzibe maka na-etu akụ igbo si wee dị ka ọmalụ wee bịa n'ụwa ka igbo wee malụ onwe fa nya ka igbo ji kwuo esi ya ka igbo ji welụ mmadụ karịsịa akụ akụ akụ niile mmadụ na-enwe n'igbo ya ka igbo ji si na mmadụ ka eji aka ikwu amalụ ibe ezie ikwu amalụ ibe ezie ya bụ na anyị ji onwe anyị ụgwọ anyị bụ ndị igbo ji onwe anyị ụgwọ anyị bụ ndị igbo ji onwe anyị ụgwọ ịkpọte ndị a ga-akpọte n'ụla ịkụzilu ndị a ga-akụzilu isobe onye a ga-eso na ịtụ ụjọ onye a ga-atụ ụjọ ife ndị a bụ ife dị mkpa na ndụ anyị bụ ndị igbo ka anyị wee nwee ike iweghachi onwe anyị n'ebe anyị si bịa n'ebe anyị si bido dịka ụmụaka dịka ụmụ dịka ndị igbo so ụwa wee bịa maka na ife a na-akọ bụ ụwa nke anyị ụwa bụ ofu ana bụ ofu ijee na saut amerịka fani ofu anị ka ọ bụ ọ bụrụ na ndị igbo jee ebe afụ bilu kedu a ga-esi na-akpa agwa kedu a ga-esi na-akọwa nghọta ụwa fa ọ bụ kịta na-asị na ndị igbo na ebe anyị nọzi kịta abụ anyị igbo na ọbụrụ anyị igbo niile kwanye wee elu igbo niile fụọ onwe fa na South America atụmatụ ndụ atụmatụ usoro ndụ nke bụ kọlchọ igbo ga-enwe ga-abụ ofu nke a na-akọwali ịnọ anị bụ ofu maka na ọ bụ mmadụ na-aga mana anị bụ ana ana ịma mfụ anya ebe ọ ọbụla anyị elu na-akwaje ebilu ebe afọ ka anyị ga-ewepụta atụmatụ ụzọ ndụ usoro ndụ nke anyị gịnị bụ usoro ndụ nke anyị etu okike si bịa etu anyị si gbawapụta n'okike etu anyị si bụrụ ụmụaka chukwu etu anyị si bụrụ ụmụaka mana ọ bụrụ na anyị amarọ ife ndị a ọ bụrụ na anyị aghọtara ife ndị a onye ọzọ ga-abịa kọwala anyị ụwa onye ọzọ ga-abịa kọwala anyị ụwa nke nke na-agbasara anyị onye ọzọ ga-abịa kọwala anyị ụwa nke ọ ga-akọwala anyị nke ga-eme ka anyị kwụsị ịbụ ife anyị bụ nke ga-eme ka anyị dịzie ka ewu mana anyị na-esozi atụrụ chee na anyị bụ atụrụ nke ga-eme ka nwa agụ daa mana n'ụtụtụ pụọ na ọ na-eje achọ ife oge ele maka na ọ nọ n'ebe etinyeli na-eche ka onye chebelia wetalia nri oge ele nke mee ka nwee egbe daa naanị ọkụkọ wee kpuo anya ọbụa na ọkụkọ osolu ụmụ ọkụkọ na-aga ọ marọ na ọ na-efe n'elu nke a bụ ikeghalị ụwa ndị afọ ịtụ a ka esi keghalị ụwa nke anyị ya ka anyị ji na-akọwa tata ife gbasalụ aja anị aja anị ofu otu etu ọzọ anyị nwee ike isi wee ghọta aja anị bụ ịkpụ ya ọkpụ ndụ ọkpụ ndụ dịka nwa bekee si wee gwa anyị mata ọkpụ ndụ ọkpụ ndụ nke anyị na-ene anya bụ na ọ bụrụ na iwelu ife ndị a niile aja igbulibe aja igbuli iweta ifebe aja solid okike nke dajụla adajụ wee kpụkọnye isi ka igwelibi egwelibi egwelibi egbulibi egbulibi egwelibi egbulibi egwelibi egbulibi egwelibi egbulibi onwe oge ị ga-egwelibi egbulili anya ọ uzuzu ọbụla uzuzu mana uzuzu afọ ife iji afụ anya bụ maka na faka nọ n'igwe ife iji kafụ uzuzu anya bụ maka na ọka nọ n'igwe ọ bụrụ na ị na-anya ụgbọala wee kwonye uzuzu ị ga-afụ na ọ ga-emechi ụzọ na eme afụzi ebe ị na-aga ị na-aga ọ na-emeghe n'afụ mana emechaa uzuzu niile adakwa n'ala fadakwa n'ala fa awụkwala ife ndị nkịtị n'asụsụ asụsụ nkịtị igbo bụ ọbụla aja mana ọ dị ka onwe ka ị ga-esi weta ofu uzuzu ofu uzuzu n'ime uzuzu niile a inwe iwu nwe ike iwepụta ofu uzuzu na uzuzu niile ị ga-afụ na eme afụ ofu anya ya na aja ana anyị na-enebanye anya na mmalite na tie na mgbulikia na opekata mpie na etu ị ga-esi ghọta ya bụ ọkpụ ndụ nke a bụ nke nwa bekee na-akpọ atọm atom maka na anyị na-aga ọfa ya na-asị maka ndị ọkpụ na ndị egede mana anyị aghọtara ife anyị na-ekwu maka ya anyị aghọtara ebe anyị na-eje maka na anyị na-asụ a niile niile mana amamife anyị emiri emi ịghọta anyị na-asụ a niile niile mana amamife anyị emiri emi ịghọta ya ya bụ na ebe anyị na-eje bụ anyị na-anaghachikwa na mgbe afọ mgbe afọ okike gbawalụ ndụ wee pụta anyị na-anaghachi na mkpụrụ ndụ mkpụrụ ndụ anyị si na ya wee mapụta anyị na-anaghachi na-asị elili malụ ngwugwu ngwugwu malụ onye kelee anyị na-akọ maka aja ana ife ndị a niile bụ ife nọ jitela aja ana ọkpụ ndụ nke ma na-afụ anya nke anya nkịtị ma na-afụ ọkpụ ndụ nke anọ n'iru mụ na gị mana ya ma mfụ a ọkpụ ndụ nke a bụ anụ arụ anyị na iru anyị anyị na-afụzi anya maka na fada jukọtago gbakọta ọnụ ọ ife ndị a bụ mbido mbido nkuzi, mbido akwụkwọ mbido amara m site na ntaakara lue na amara ha dum onye igbo kwesịrị ịdị n'afọ ka ọ wee ghọta ebe ọ nọ n'ime okike ya bụ na ọ na-akọ maka fiziks ka ọ ghọta ọnọdụ nyanwa nọ n'ime ya ọ na-akọ maka kemịstrị ka ọ ghọta ọnọdụ nyanwa nọ n'ime ya ọ si igbo kwenu kwenụ kwezuenụ ka ọ ghọta ife ife a niile nwe ife etu o si gbasa mee ka afụ n'anya nke bụ quantum mechanics maka na gịnị na ikuku na ume na uzuzu na aja ife ndị a niile ma mmiri anyị na-afụ na ife nọfa na-azụ ife bụ ọkpụ ndụ fa o nwere ife bụ ọkpụ ndụ fa nke a ka nwa bekee na akpụ atọm ndị igbo na-agwa gị na ọkpụ ndụ na-eme afọ anya ya bụ na okpu ndụ na ọdụ ka mpereke uzuzu nke anya mmadụ na-enwero ike ịfụ anya ebe a ka ndụ malitere etu a ka igbo si wee gbasa okike etu a ka igbo si wee bụrụ ndị so ụwa pụta ọkpọ ndụ dị mpaghara ịtọ igbo kpọrọ afafa ọsị na ofu bụ ike maka na oge anyị na-aga na-atụsasị ife ndị a niile anyị akụgo maka ike nga kọọ maka jelụpụta anyị mana na aja anị nwere ike nke a bụ nke anyị ga-akọzi ma oge na-aga anyị na-atụsazi ya ebe ike aja a nasịpụta ya bụ na ọkpụ ndụ nke wepụtara nyaba aja anị mata na o nwere ike ofu n'ime ebe ike ma ọ bụ ọkala ọra ike ma ọ bụ ọkala ọra ka nwa bekee kpọrọ proton Ike ma ọ bụ ọkala bụ proton na asụsụ nwa bekee. Nke ọzọ so n'ime ọkpụndụ a bụ electrons ma ọ bụ electron. Nke a ka Igbo kpọrọ apịa bụ akwụ agalị. Apịa maọbụ akwụ agali, nke ọzọ nọkwazi n'ime nke ịtọ nọ n'ime bụ ide duu ide duu nke a bụ neutron nke a bụ neutron nke a na-enye anyị na-akọwala anyị na ife nọ n'ime ọkpụ ndụ wepụtalụ okike na anụ arụ na ife ndị a niile anyị na-afụzi anya anyị wee na-afụ aja anị anyị wee na-afụ aja anị o wee lue nke bụ na anyị ga-afụ nwa anya bụ ife taa ike ma ọ bụ kala ụra apịa bụ akwụ agali na nke ikpeazụ bụ ide duu nke a bụ nke nwa bekee kpọọ protons neutrons and electrons protons neutrons and electrons ebe a ka akụkọ anyị nke taa ga-abịa n'isi njedebe mana ofu ife anyị ga-amụta n'ime ife a na-akọwa tata bụ na elili mana ngwugwu ngwugwu mana onye kelee elili mana ngwugwu ngwugwu mana onye kelee ya bụ na anyị na-ekwu maka ọkala ọra na-ekwu maka akwa na-ekwu maka ide duu anyị na-akọwa maka proton electron and and neutron ka anyị ghọta etu o si gbasa anyị ghọta etu anyị na ya si wee nwee mmekọ n'ife anyị na-akpọ aja na etu anyị na aja si wee nwee mmekọ wee lue na anị na etu ana anyị na-ana si wee nwee mmekọ wee lue n'okike niile ọ nke a bụ akwụkwọ nwa igbo kwesịrị ịdị na-amụ o etu a bụ ife igbo kwesịrị ịmụta n'ụlọ akwụkwọ ọ na-akọwa ọ na-agbado ya ụkwụ na ya ọnya kpatara na igbo mụọ nwa na ọ ga-agba ya ụkwụ n'osisi uzi uzi bụ eziokwu ọ nke a bụ mbido amamife ọ nke a bụ mbido mmụta ọ bụrụ mmụta konenu ya na onye na-amụta enwero mmekọ maka ife na afe enwero mmekọ na nwekọ onye na-akụzi asị anya nyakwelụ nya ajụ na ajụjụ nyakwelụ nke nwa bekee kpọ biliv nke nwa bekee na ndụ igbo biliv adịrị ya ife dị ya bụ mee ka afụ n'anya mekaniks ị ga-eme ị ga-agbakọta ife niile fa abụla ofu izikọ ka wee nwee mmekọ ka wee nwee nwekọ ekenekwa m na ụmụnne m daalụ nụrụ nne ama m na ewelu m oge unu taa o daalụ nụrụ nne ọ ga-adịkwa n'izu ụka ọzọ ka anyị na-akọwa ka anyị na-achọ ụzọ nke anyị ka anyị na-achọ ụzọ nke anyị ka okike anyị wee bido okike anyị ebidogo mana ọ dịzi ka ọ nọ n'ụla ka anyị ga-asị na ọ dịzị ka ọ nọ n'ozu ọ bụrụ na ọ nọ n'ozu anyị a ga-akpọte nwa ozu ka anyị sị na ọ nọ n'ụlọ ka anyị kpọte ya n'ụlọ ka anyị sị n'ụwa nke anyị nọ n'ụlọ ka anyị kpọte ya n'ụlọ anyị niile bụ ndị nkụzi ka anyị rabụ ndị nkụzi ọ nwere nke ịma mụnwa na amarọ o nwere ọtụtụ ịma mụnwa na amarọ o nwere ọtụtụ ịma onye ọzọ na-amarọ nke ọbụla ịma nke ịma na ịma gbasara anyị gbasara ndụ anyị ka anyị na-akụzie na-agwa ndị ọzọ na akpọta anyị n'ụla ka anyị si n'ụla nke a maka na anyị si n'ụla nke a ya ghọle ozu ọ gwụsigo ife ọ bịara abịa chọrọ mana ka anyị si na ka anyị daa sị na anyị nọ n'ozu ka anyị si na anyị nọ n'ụla mile emi ka anyị kụba mgbịlịgba ka anyị kụba anyị kụba e, e, e, ekwe ka anyị wee kpote mmụọ igbo nọ n'ụla ka anyị malite okike maka na anyị bụ ụmụ okike ekenekwa m unu tata asị m na tata bụ ụbọchị oya na afọ maka gịnị na azụsigo afia oyi mechie bulu ibu na ya na anyị nọ n'abalị afọ nke gị nke nke nke kwụsịrị banye n'afọ nke gafe apụta ka foo na ụmụnne m ka ụbọchị afọ bụrụla anyị ụbọchị ọnwa maka na afọ bụ oke nwanyị ekenekwa m unu daalụnụ ngozi chukwu dubijele ka ọ dịkwa n'izu ụka ọzọ demenụ